Jọn isi nke iri na ise mụ onwe m bụ ezi osisi vaịn nna m bụkwa onye ọlụ ubi alaka ọbụla n'ime m nke na-adịghị amị mkpụrụ o wepụ ya alaka ọbụla nke na-amị mkpụrụ ọ na-emekwa ya ka ọ dị ọcha ka o wee mịa mkpụrụ karị ugbu a unu onwe unu dị ọcha n'ihi okwu nke m gwaworo unu nọgidenụ n'ime m mụ onwe m kwa n'ime unu dịka alaka na-apụghị ịmị mkpụrụ n'onwe ya ọ bụrụ na ọ nọgideghị n'osisi vaịn otu a ka unu onwe unu na-apụghị ọ bụrụ na unu anọgideghị n'ime m mụ onwe m bụ osisi vaịn ahụ unu onwe unu bụ alaka nke m onye na-anọgide n'ime m mụ onwe m kwa n'ime ya onye ahụ na-amị mkpụrụ rinne n'ihi na unu apụghị ime ihe ọ bụla ma mụ anọghị ya ọ bụrụ na onye ọbụla anọgideghị n'ime m atụpụ ya n'ezi dịka alaka ọ kpọnwụkwa ha wee chịkọta ha tụba ha n'ọkụ ewerechapụ ha ọkụ ọ bụrụ na unu na-anọgide n'ime m ọ bụrụkwa na okwu m na-anọgide n'ime unu na ihe ọ bụla unu na-achọ a ga-emekwara unu ya n'ime nke a ka a na-enye nna m otuto ka unu na-amị mkpụrụ rinne unu ga-abụkwa ndị na-eso ụzọ m dịka nna m hụrụ m n'anya mụ onwe m hụkwara unu n'anya nọgidenụ n'ime ịhụnanya m ọ bụrụ na unu edebe ihe niile m nyere n'iwu unu ga-anọgide n'ịhụnanya m dịka mụ onwe m debeworo ihe niile nna m nyere n'iwu nọgidekwa n'ịhụnanya ya ihe ndị a ka m gwaworo unu ka ọṅụ m wee dị n'ime unu ka ọṅụ unu wee zụkwa nke a bụ ihe m nyere n'iwu ka unu hụrịta ibe unu n'anya dịka m hụrụ unu n'anya ọ dịghị onye ọbụla nwere ịhụnanya karịa nke a ukwuu ka mmadụ tọgbọ ndụ ya n'ihi ndị enyi ya unu onwe unu bụ ndị enyi m ma ọ bụrụ na unu eme ihe mụ onwe m na-enye unu n'iwu akpọkwaghị m unu ndị oru ọzọ site n'ugbu a n'ihi na oru adịghị amata ihe onye nwe ya na-eme ma akpọwo m unu ndị enyi n'ihi na ihe niile m nụrụ site n'ọnụ nna m ka m mere ka unu mara ọ bụghị unu onwe unu rọpụtara m kama ọ bụ mụ onwe m rọpụtara unu wepụtakwa unu iche ka unu onwe unu wee jemịa mkpụrụ ka mkpụrụ unu wee nọgidekwa ka ihe ọbụla unu ga-arịọ nna m n'aha m ka o wee nye unu ya ihe ndị a ka m na-enye unu n'iwu ka unu wee hụrịta ibe unu n'anya ọ bụrụ na ụwa akpọọ unu asị unu mara na ọkpọwo mụ onwe m asị mgbe ọka akpọghị unu asị ọ bụrụ na unu sitere n'ụwa ụwa ga-ahụ ihe nke aka ya n'anya ma n'ihi na unu esiteghị n'ụwa kama mụ onwe m rọpụtara unu n'ime ụwa n'ihi nke a ụwa na-akpọ unu asị chetanụ okwu mụ onwe m gwara unu oru adịghị aka onye nwe ya ukwuu ọ bụrụ na ha sogburu m ha ga-esogbukwa unu ọ bụrụ na ha debere okwu m ha ga-edebekwa nke unu ma ihe ndị a niile ka ha ga-eme unu n'ihi aha m n'ihi na ha amataghị onye zitere m ọ bụrụ na abịaghị m ọ bụrụkwa na agwaghị m ha okwu ha agaghị ori mmehie ma ugbu a ha enweghị ihe agụkọ banyere mmehie ha onye na-akpọ m asị na-akpọkwa nna m asị ọ bụrụ na alụghị m ọrụ n'etiti ha nke onye ọzọ na-alụghị ha agaghị enwewori mmehie ma ugbu a ha ahụwo kpọkwa mụ na nna m asị ma nke a mere ka okwu edeworo n'iwu ha wee mezu ha kpọrọ m asị n'efu ma mgbe ọbụla onye nkasi obi ahụ ga-abịa onye mụ onwe m ga-esi n'ebe nna m nọ zitere unu bụ mmụọ nke eziokwu onye si na nna m pụta onye ahụ ga-agbara mma ma ụnụ onwe unu na-agbakwa ama n'ihi na mụ na unu nọ site na mbụ